maazị Ifeanyi o try na the traveler o na the african window african aha uh-huh. onye ije o oh. many many countries na him nwanne anyị nwoke daalụ daalụ nne biko ọ ya amasị anyị ka ịgwakene ọra na eze na onye igbo nwanne m nnọọ iji unu bịara ma mma ọmụ abụọ chifu afamobi afamoji otu onye nke iji agụji ewe na n'ide mmiri wee mara anyị chọpụtara gị so n'ofu ndị aka ochie nwere na obodo a bụ Guangzhou China kedu n'afọ ị bịara obodo a biko abịa m obodo a 2000 ka m nọdụrụ obodo a kedukwanụ ka um, isi wee fụnye bụ obodo bụ gwazuo ihe dịka mgbe ahụ unu bịachara dịka ndị bịasịrị elu karọ ndị be anyị n'oge ahụ ehm, obodo mara mma masịrị asị obodo mara mma because i can remember um, oge anyị bịara 2000 abịara ebe a this time around ya people on outside ị nọ na hold up um, for thirty minutes or ten minutes mara to ọ na-aga aga enwere such hold up um, ebe a then even um, all these flyovers alụgasịrị ebe a by then na abịara obodo a enwere ya enwere all these flyovers e nwere ebe a nọ ka tis bịa na um, ilo tis bịa na-echenji the kind of development na-abata n'obodo dịka obodo si wee put obefa because akpaka obefa ọnụ so tis a na development steady things na-echenji na-echenji after so o ji wee bụrụ na kịta ịklọs eh, eh, that eh, outside kịta ịfụ thousands of nigerians but by then I bịara obodo a nwere bife ịfụ onye naijiria n'obodo a oyi sibere ọ na-adị very difficult ọ ha yesi nọkata in the next two three four hours ifu ofu onye daalụ nne nwanne anyị nwoke daalụ maka ihe ka ị kọwatagoro anyị um, ma ekene ka ụwa mara kiri ihe eji mara gị n'obodo abụgwa zoo kedu ahịa ị na-azụ maka anyị mana ịbụ onye oji ego achụ ego hmm. kedu ahịa ị nọ n'ime ma ọ bụ ihe ị na-emekarịchara oke na ajụjụ ma mma line na mwa specializing ya bụ DVD eh, ka anyị na-azụ DVD plate ka anyị na-azụ DVD and the CDR ya bụ the main business anyị na-eme ị na-azụ ya na-azụ na ibu na anyị naijiria ka nwere aha nke gị nke eji mara gị na ọgị nwa anyị ahaziri biznes anyị na-eme abụọ abụọzi anyị haziri biznes na anyị nọ na a na-aga ahịa na aga ka anyị jee kọpịa ka anyị lee ka anyị mee e profit ɛhɛ ayɛ dɛ mo de business a de business ayɛ dɛ mɛ bu ɛɛ business yɛ abu anyway our own brand ɛɛ ɔfu ekyi ɛbɛrɛ ne bɛɛ bu na the business bu ɔma tota okuru ɔbu na mmɔkyakya na ɔwa na ɛɛ ɔmu tontegba fàjọ nípa the business because all my own brand, i dey live am all my own brand, which is afatex afatex dvd cdr uh -huh. this is our um, main product ya na ala anyị bụ naijiria na aga ebe a na-ere ihe dịka dvd na cdr dịka ịkọwapụtara hmm. a ga-ahụsị ihe dịka afatex a n'ime ahịa eh, site n'ike nke chineke anyị na-anwa anyị na-anwa onye nwere ike gosodo ma onye na-agụwa na mm, abịa na alaba ahụ today gụwa anyị agụnye afatex nke eh, Lagos yes abịa na alaba ahụ today gụwa anyị agụnye afatex onye ọbụla sị na ọ mara afatex product mhm. mana mm, ụlọ anụgodi ya na nwanne anyị nwoke nọ n'ihe a na-akpọ afatex dvd plate gasị ma cd ya na ọnya ma bụ onye nwe si obodo abụ bụ china na ebodo ala anyị bụ naijiria kedu ihe ọzọ ị na-emekwa maka na o nwere kepụkepụ anyị nụrụ gbasara ihe dị n'ibu ngwaahịa wee si mba china gaa obodo ọzọ shipping obodo na-ebu na karịa ya bụ ibu mainly eh, our um, shipment because them are gonna Abia na obodo abụ China maskere na 90 percent or maybe 95 percent of ndị baa niile nọ n'obodo a nọ into shipping and ife dị na-abụ Nigeria ka ha na-aga ife dị na Nigeria so adozie ebe a wee negotiate kwazie we talk ka make ya um, different from ife ndị ọzọ na-emebu I wee banyekwa into that shipment mana our own shipment go to Angola east, uh, east africa ka a na-ebuga a na-ebuga angola a na-ebuga mozambique so ebe a fụrụ ka anyị specialize na-ebuga kenya so ebe a ka ibu ya na anakarị ebe a na-ebugakwa ọtụba anyị mama personal containers we don do uh, groupage Uh, to nigeria ya ya bụ group age nye ihe dịka ndị mmadụ adịghị abụọ maọbụ atọ maọbụ anọ maọbụ mmadụ iri bukọtara gị ibu ọ bụrụ na ha na-ana ihe dịka angola mm. ibunara ha angola angola ahụ nwere ndị nnọchite anya na-emezi na ọ bụrụ na ya bụ ibubata akpọ ndị nwe eburusia ibu ha kọmpani anya emeghị establish kọmpani anya abụọzi anyị nwere branch na angola anyị nwere branch na mozambique and onye na-enochite anya anyị mm, na angola ama bụ kasa berushi official ní ọ̀bùnà màríà ẹ̀ ọ̀ my partner mọ àgọ́lẹ̀. onye báyìí kò onye àgọ́lẹ̀. onye báyìí onye báyìí onye àgọ́lọ̀. onye àgọ́lọ̀ onye àgọ́lọ̀ wọn fi igbo. yes wọn fi igbo ọmọ namba ya bụ àgọ́là. yes na-atụkwata ego ebe ahụ so ebiri na ndị ship ebe abụ ya nwa na-agba ọgba onye ọbụla nwere ma one pin ma two pin o butere wee ha azụ akọmbain anya otu kọntena anyị ship oruo ọgba ọgba odibaid pet ndị nwe ngwa ha onye ọbụla eburukwa nke kwụọ ụgwọ so this is the nature of our business. abịa n'ihe gbasara ya bụ shipin daalụrị nne anyị anụghị ihe ịkọwapụtara hmm. ihe dịka dvd na cdr ị na-arụ na-ebu na ala anyị bụ naijiria ihe ị na-ezube ihe dịka iburu ya bụ ịrụzi dvd bu na ala anyị bụ naijiria bekee kọrọ na eze mara ihe nwere ike ime nwanne m ajụjụ e jụrụ ma mma efe eji iji sụ na ajụjụ e jụrụ mara mma bụ na mm, ịma na obodo a na ahịa anọrụzi obodo a mma m na obodo a obodo a bụrụ be nna m ee alaeze anọgbu m obodo a fifteen years or highest in the next in the next uh, five years mo okwu eziokwu ịkwado ngwongwo m na be anyị adịmụ ya na be anyị a na kwa m wee bụ na dibidi a na-alụ ebe a ọ bụkwa na nsi etu anyị si abịa ebe a na-alụ ya na-abịa na-azụ ya ebe a buru ya na kọntena wee na-aba anyị akụkụ iburu the factory bụ na be anyị because by the time mmemme establish na be anyị the factory mụ na ha emechiga arrangement mọdọs ndị adịmụ ahụ a na-akpakọ the materials Machinery, everything n'akpakọ ya ọnụ so na my target bụ na um, by the time of mma um, kwadozie na by the end set go the factories ya na-arụzi ebe ahụ so ka ọ dụrụ anyị nso because by then abụzi mgbe ya bụ ọya bụzi nchọzie isikwa m ebe akwakwa flight bịakwa china nwa anụ arụzi ebe ahụ ndị be anyị na onwe ebe abịakwuzie na-egoro be anyị na-egoro ya n'aka ma ọ bụ ọzi nke na-abịazita na egoro ya because with the um, assist ndị chinese as my partnership everything ọ bụla ọbụla fachọna ayara enwe mụ na-anụgonu ife dị mma dị mma ọ dịkwara mma ṅomi asị m onye jee mba ọlọji bara ya nkụ na-adarị ọkpada ebe eriri ya bụ ọjị bụ ịbịa China wee nọsịa ife ruru afọ iri na ise wee nwee mmasị na ị ga-eburu akụrụngwa anyị na-arụpụta n'obodo ebula n'ala anyị bụ Naijiria hmm. wee nwezie nzube na ị ga-aga rụọ ya n'ala anyị bụ Naijiria ọ bụghị naanị ịgarụ ya ka ị na-enweta ego kama na ị ga-eme ka ọtụtụ ụmụ naijiria ndị na-enweghị ha na-arụ nweta ọrụ mee ka ọtụtụ ihe niile ndị na be anyị na-aga n'ihu site n'ibubata mm-hmm. ya bụ ihe a na-arụ na be anyị mm-hmm. na wee na-asị na ihe dịkwa mma nṅomi gị onye mana ego anyị ntị obodo ọ bụla ị nọ inwe ihe dị mma ịhụrụ wenata ya ụlọ na-asị na akụ ruo ụlọ ruo anyị anụghị ihe i kwuru n'akụkụ nke ahụ etu ihe na obodo anyị feruru afọ iri na ise a ọ bụ sọsọ gị nọ maka na asị m kwuo na ana m echere ịnụgụ nwaanyị ndị be gị ha nọ na be anyị bụ naijiria ka ha nọ n'obodo a bụ china mm, mm, e eh, ndị be mụ ka ndị be anyị si na-eju na mkpụrụ ọbụrụ ikerike ya eh, andị mmadụ ije ọbụla asị na onye a na ebe a na ebe a ọ na-eseparetịkarị ọha abụọ nwa amụ nwaanyị 2005 amụchaghị na nwaanyị mụa bụ dị las person ya asị na ma bụ ya amụ nwaanyị sị ka nwunye m nọrọ ebe a mm. eh, mụa anọrọ iche ee eh, so eti nna mụchi mgbọ ya agbagote ebe a gbagote ebe a anyị nọ ebe a chineke na-agbara onwe ya ọgụ ee chineke gozie anyị nye anyị ụmụ nwoke atọ ofu nwaanyị eh. so anyị dị ife niile abụ ebe a ka anyị wee nwa fancha niile nọ ebe a na-agụgụ ma akwụkwọ nwa evetele ebe a mbọsọ ọbụla anyị gbara osi na ya na anyị bụrụ ngwongwo anyị anyị jee na efelụ ndị chu nke aka ndị be bi obodo abụ china kedu ihe gbasara asụsụ na ije akwụkwọ maka na anyị chọpụtara na asụsụ hmm. nwere ka ọ dị n'obodo a mana eziokwu na anyị mana nwata amụrụ n'obodo a na asụsụ agaghị enye nsogbu mana ụmụ gị ha na-aga akwụkwọ ndị obodo a na-agụ n'akụkụ Chinese language ka ha na-aga n'akụkụ ịgụ ihe gbasara bekee dịka esi agụ na be anyị kedu ka mm, ọwakelere ọhaneze na ego anyị ntị ee ịma na-abịa ihe gbasara akwụkwọ nọmba nwan bụ na mm, dutu ụmụaka mụrụ n'obodo a iwu megidere faya na-asụ Chinese like ụmụ m ụmụ na-asụcha isi na-ede ede ehm, oge mmanya na nwa na onwe eme bụ biznes ka m bịara ime amụkwuo n'obodo a because ọzọ na n'obodo a m esokwu na-ede na-asụ nke ebe ọ asụ mana nke m na-asụ bụ nke m biznes mana ndọsa ke na Lagos ene ya anyị nọ ụmụazị Igbo amụ na legos na-asụ Yoruba ee eleghị anya ee ehm, na-edekwu nwere so etu a ọ dị n'obodo a ụmụ na-asụ Chinese ọfụma Eh, ma ọ bụrụ ụmụ chinese school ka fa na-aga a na-aga english school a na-aga english school ka a na-aga n'obodo a na-aga na canadian school so fa na-asụ english eh, ha bịakwa na ya duto na anyị na-ekuzikwa afa ka nwekwa ebia na obodo a bụ mbịbịa ka anyị bịara obodo a na ogbe obodo a ka anyị bi obodo a abụrụ mmụta anyị so anyị eh, ma na-asụkwa afa our language bụ igbo so some of them na-asụ mana ọ na-adịcha afa difficult but ịsụ afa ya ahụ mana afa bụ ikwu maka anyị na-eme eji ka ha jisi ike wee nwee ike ile na efolokwa because anyị nwe nwee kọlchọ ndị be ndị kwuru okwu ụzọ omenala debụrụ fa so anyị dịkwaba anyị aha na-emekwaba anyị dịka o si wee kwesị nwanne m nwoke anụrụ m ife kwuru mmasị gị jide ka iji jisie ike na asụrụ ụmụaka igbo maka na ọgbọrọ ndị igbo ka ha bụ emesịa anarọta a ga na echi dịka esi ikwu gị nwa si agbado ana m eche na ịnaba na ihe arabụrụ ndị be gị na china ebe ịrapụ ha na Naịjirịa ịrapụkwa site na China ị ga-akpọkwa ha wee na ndụmọdụ ị nweziri ike ịdụ ụmụ Igbo bi na mba Guangzhou China maka na um, ị anyafu anyafụ ịnọba afọ iri na ise o kwere nghọta na um, imepụtago ọtụtụ ihe na be anyị mana ihe anyị chọpụtaziri na ụmụrụ ụmụaka nwee ike ibi obodo tata achọọ ka akpata taa na echi kedu ndụmọdụ ị nwere ike ịdụ dịka okenye iji wee mee ka ha mara n'ụwa abụọ nwayọọ nwayọọ nwayọọ maka ịnọgụ ihe ruru afọ iri na ise ndị be anyị si nọ ntụtụrụ ị na-eche ọnụ because na ebelivu m na nkwụ na-atụ mkpụrụrụ mkpụrụrụ mkpụrụrụ mkpụrụrụ da na ọgba n'ike wee bie n'ike onwere ebe eji eje ee ndị mmadụ pụta na-afụ n'afọ m oji otu n'obere nke a mee nke a mee nke a mee nke a because ụmụ nwoke onye nụ na mụ na-anọta fon ma ife na-eto ma ife na bụ china onye bute ọma ndị onye pụtara mụsọ ndị na-eji eme misteki onye ọgụgozie ọ na-ana onye mana ọrụkọ obodo 20 years years anya ọ na-atụ ka ọka ya nkịta nke echi ya ha ji ede eme misteki so anaghị dị mgbe ife niile afụ n'ụgwụ na na-ebere ibu na ebe ọgbọ ọsọ gbara n'oji ji eru ebe ahụ chineke bụ ndụ na ndụdụ ha ha na ife ndị ọzọ bụ obere ife ee so ana m ada agwafasịba dikodu ọkọ na-akpa anya ufe ifu akọrọ ya ọnwa ya nwayọ ọtụtụrụ eche ọrụ nwa nwa nwa nwayọ ebe ọ bụla onye chineke dere onye n'ọya eru n'ọya eru ebe ahụ daal nwanne anyị nwoke afam obi a egbe na ide mmiri anyị anụghị ife ikwuru ekpere anyị bụ na ekpere ya ikpere ụmụ igbo na ngozi chineke gọziri gị n'obodo china na ọ ga-adịgide adịgide dịka ị na-atụkwa n'anya na afọ ise ma ọ bụ afọ ole ma na-abịa abịa n'ihi eburu akụrụngwa eji arụpụta ihe gbasara dvd a budata na be anyị chineke ga-eme ka anya bụ ọchịchị obi gị bịa na mmezu mhm. maka na ọ bara isi ọ baara agụba anyị agaghị echefukwa gị n'ekpere mgbe ọbụla anyị na-ekpe ebere anyị n'anya chineke ka ihe ibu n'obi ma ọ bịa na mhm. mmezu anyị na-asị na ọ ga-adịrị gị na gị mma have African window, African window. Uh huh. Oh. Many many countries na him Onije dey go.